AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ekele na ọjịja mma na otuto dịrị aha nsọ gị ruo mgbe ebighị ebi amen chineke onye kere anyị anyị ekelela gị n'ihe ọma nke ị mere dụọ anyị ndụ n'abalị iri atọ n'ọnwa disemba n'afọ 2022 imeela onye kere anyị imeela nna anyị ọ bụla anyị bụ ndị ezi omume mana amara gị na ịhụnanya gị ka iji duo anyị ndụ na-eme ka anyị ghọta na mgbe anyị dị ndụ ka anyị tụọ ji a site na ọ bụ onye na-eku ume nwere ike itoji a ma narị onye ọma na-ege ntị n'ụbọchị taa anyị ga-ewetara anyị okwu nke ahụike mana okwu nke ahụike nke taa na-abịa n'olu nwaanyị nwaanyị nwa m na-ekwu okwu ya bụ Gift Paul onye nọ afọ iri na atọ ma na-achọ ka anyị tụọ ntị anyị n'ala na-ekpere nwaanyị nwaanyị na nwanne anyị nwaanyị ekpere nwatakịrị a bụ onye na-ege ozizi ọma nke anyị na-etinye n'ikuku otu ụbọchị n'ime obi ụtọ ya o wee kpụọ anyị na-ajụ ajụjụ n'ihe gbasara akwụkwọ nsọ Chineke obi wee jupụta anyị n'ọṅụ anyị wee kpọọ gift pọl nwa afọ iri na atọ si ya ka ọ bịa ka anyị wee hị ya site na nwatakịrị nwaanyị anyị na-ekwu okwu ya nọ n'Ogun steeti o wee chọrọ anyị bịa anyị na gift pọl wee kparịta ụka anyị ahụ na gift Pọl nwere mmụọ nke ife Chineke n'ime mmụọ nke nwanne anyị nwaanyị a nwere o wee sị na ya chọrọ ikwu okwu gbasara ahụike ma na-arịọ gị ọma na-eke ntị ka anyị tọọ ntị anyị n'ala na ọ na-ekpere ebe ọ bụla anyị nọ ka anyị na-eti ya gift Pọl na-ekpere site na ụmụaka ndị gị na ya nọ na-agbọ anaghị achọ ihe nke Kraịst ụwa anyị nọ n'ime ya nọ na ntụgharị ụmụaka na-enwe ohere ịmụ akwụkwọ nsọ site na nne na nna na-agbagharị na-achọ ihe ụmụaka ga etinye n'afọ n'ime mgbagharị a ha echefue ihe nke kachasị mkpa mbụ ezinụlọ na otu a ga-esi wee zụlite ụmụaka n'ụzọ nke kraịst anyị mara chineke si ka anyị zụlite ụmụaka n'ụzọ nke ya mana mgbe ha ga-etolite ha ga-anọkwa n'ụzọ nke kraịst mana onye zụlitere nwatakịrị ya n'ụzọ nke ekwensu maọbụ n'ụzọ nke ụwa mgbe ọ ga-etolite ihe etinyere n'ime ya bụ agwa nke ga-apụta ya n'ime arụ ma na-arịọ ka anyị na-eti ya gift Paul n'ekpere ya na enyi ya nwaanyị confidence n'ụbọchị taa anyị ga-anụ olu gift Paul mgbe ọ ga na-agwa anyị ihe gbasara anụ ahụike ka anyị gee olu ya ka anyị mụta ihe n'ihe nwanne anyị nwaanyị a ga-agwa anyị ama m na chineke ga-emepe ntị anyị chineke ga-emepe obe anyị mgbe anyị ga-anọ n'ekpere na-ege olu nwanne anyị nwanyị ndị ọma na-ege m ntị aha m bụ nwaada Paul Favor achọrọ m ịgwa unu ihe banyere ahụike anyị unu ma na ahụike anyị dị Chineke mkpa nke ukwuu Ma tupu anyị bido, ka anyị kpee ekpere. onye nwe anyị Chineke, anyị na-ekele gị maka ihe ọma anyị mere taa. Anyị na-ekele gị maka ahụike. A na-asị ka aha gị bụrụ ụtụtụ na ngọzi. Ugbu a anyị chọrọ ikwu okwu gị. Bịa nye anyị uche anyị ga-eji ghọta ihe anyị na-ekwu. Otu ọ anyị si mejọọ gị, gbaghara anyị ma sachaa anyị, ka anyị kpere n'aha Jizọs. Dịka m kwuru, anyị chọrọ ilebara anya ahụike anyị. O nwere ndị wo anyị ga-eme ga-enyere anyị aka iwe ahụike. Nke mbụ bụ Iri mkpụrụ osisi: Mgbe anyị na-eri mkpụrụ osisi, anyị ga-enwe ahụike na ahụ mara mma. Nke ọ bụ iri akwụkwọ nri. Akwụkwọ nri ga-enye anyị ọbara ahụ. Nke ịtọ bụ igwe egwuregwu ahụike. Mgbe anyị na-eme nke a, anyị ga-enwe ọkpụkpụ siri ike na ahụ siri ike. Mgbe anyị na-eme ihe ndị a niile, anyị ga-enwe ahụ siri ike na ahụ mara mma. Ị gakwa akwụkwọ nsọ dị iche iche, ị ga-ahụ ebe Chineke gwara ihe anyị ga-eri na ihe na anaghị eri. Ugbu a ị ga-aga n'akwụkwọ Daniel isi mbụ bido na asatọ ruo na nkiri na isii, ebe a mere ka anyị mata ihe mere n'etiti Daniel ma n'etiti ndị na-eso ụzọ eze. Daniel wee tinye nka na n'obi ya na ọ gaghị ewere ihe oriri ọma eze ma ọ bụ mmanya vine ọṅụṅụ mee onwe ya ka ọ ghara ịdị nsọ. O wee chọọ n'aka onye isi ndị ozi ka ọ ghara ime onwe ya onye na-adịghị nsọ. Chineke wee nye Daniel ka e nwee ebere na obi ebere niile naanị ya n'iru onyeisi ndị onyeozi. Onyeisi ndị onyeozi wee sị Daniel, mụ onwe m na-atụ egwu onye nwe m bụ eze, onye kepụtaworo ihe oriri unu na ihe ọṅụṅụ unu, n'ihi na ọ bụ n'ihi gịnị ka ọ ga-ahụ iru unu ka ha bara uru karịa iru okoro ndị ọgbọ unu, unu ewee mee ka eze nara isi nara? Daniel wee sị onye nlekọta nke onye isi ndị onyeozi mere ka ọ gụrụ onye isi Daniel na Hananaya na michel na Azaraya, “Biko, na nwa ndị ọrụ gị ụbọchị iri ka ha nyekwa anyị akụkụ ụfọdụ anyị wee rie, ka ha nyekwa anyị mmiri anyị wee ṅụọ, ka ahụkwa otu anyị dị n'iru gị, ma dịka i e si hụ, mesoo ndị ọrụ gị otu ahụ.” O wee gee ha ntị n'okwu a, wee nwee ha ụbọchị iri. N'ọgwụgwụ ụbọchị iri, ewee hụ na ha dị mma n'ile ha anya, ha makwara abụba na anụ arụ karịa ụmụ okoro ahụ niile ndị na-eri ihe oriri ọma eze. Onye nlekọta ahụ wee na-ewepụ ihe oriri ọma ha na mmanya vine ha ga na-aṅụ, o wee na-enye ha akụkụ. A ga-agakwa n'akwụkwọ ndị Kọrịntịans isi mbụ isi iri atọ na otu. Ya mere ma unu na-eri ihe ma unu na-aṅụ ihe ma unu na-eme ihe ọbụla na-emenụ ihe niile ka e wee nye Chineke otuto. Otu anyị bụ ụmụ Chineke, anyị kwesịrị ị na-ege okwu Chineke ka o wee nyere anyị aka imeri mmehie. Ama m na obere kwa m kwuru, unu aghọtara ihe na ya. amasị ka onye anyị gọzie n'aha Jizọs. ezi nwa chineke na-ege ntị anyị ekelela nwanyị nwaanyị na nwanne anyị nwanyị, gift Paul nwa hụrụ chineke n'anya onye chọrọ iso nzọmụkwụ nke kraịst mana sị ka anyị na-eti ya n'ekpere kwamgbe kwamgbe na-etikwa ụmụ anyị n'ekpere ka ha wee nwee ịhụnanya ebe chineke nọ ka ha wee hụ akwụkwọ nsọ chineke n'anya ka ha wee na-agụ ya ụbọchị niile nke ndụ ha anyị anụwo okwu nke ahụike nke o nyere anyị n'ụbọchị taa ka anyị gbalịa na-eri mkpụrụ osisi ka anyị gbalịa na-eri akwụkwọ nri site na n'ime akwụkwọ nsọ Daniel na ndị enyi ya gbalịrị gee ntị n'okwu nke Chineke ha erighị nri nke eze mana ụwa nke anyị nọ n'ime ya akpịrị na-eme ndị mmadụ ha na-eri ihe ha na-ekwesịghị iri ma na-arịọ gị onye ọma na eke ntị ka anyị nọ n'ekpere jụọ chineke ụzọ nke anyị kwesịrị ịga mara na ọgwụgwụ afọ a 2022 ọ bịa na njedebe taa bụ ụbọchị iri atọ n'ime ọnwa disemba anyị na-ekele chineke na-enye ya otuto nsọpụrụ na ọjija mma na ihe ọma nke o mere anyị duo anyị ndụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke gọzie nwanne anyị nwanyị ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike ka chineke mepee mmamizu ya ka o wee mụọ akwụkwọ nsọ Chineke na-ahụ Chineke n'anya imeela nwanne anyị nwaanyị Gift Paul onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkpọtụ anyị na 070 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabata onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ọ na-asị ka ọ gaziere unu ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa na ọnụ nwayọ mgbe anyị ga-anọ n'ekpere n'obi dị umeala na-anabata onye mgbasa ozi eze nlewemchi onye ga-enye anyị ozioma nke pụrụ iche nwa Chineke ọma na-ege gee ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m nọnyere anyị duo anyị ka anyị na-aga n'iru n'ịtụgharị uche n'okwu ya site n'akwụkwọ nsọ ka amara ya zuo anyị arụ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị o kwesịrị ka e anyị o kwesịrị ka e anyị anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ nke sitere n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ka anyị nata ike n'aka onye nwe anyị na anyị onye bi n'eluigwe imeela otuto na nsọpụrụ dịrị gị ịkpọkọtala anyị ọzọ n'ụbọchị taa biko mee ka okwu nke anyị ga-anụ taa ghọrọ anyị nzọpụta n'aha Jizọs ka anyị na-arịọ emem o kwesịrị ka e anyị anyị sị na anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ nke sitere n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu ọ sị n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka ha aka ka ha na onyinyo nke ọkpara ya nwekọọ otu ụdị ka o wee bụrụ onye bụ ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ kaa ha aka ka ha na onyinyo nke ọkpara ya nwekọọ otu ụdị ka o wee bụrụ onye bụ ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna anyị na-atụgharị uche ebe a n'ihi na dị dịka isiokwu anyị si dị n'ụbọchị taa a na-eme ka anyị mata na anyị bụ ndị ekwesịrị inwe ụgha ka anyị dị n'ụdị nke Jizọs na ọ dị na anyị yiri Jizọs na yi onyinyo nke Jizọs Kraịst gịnị bụ inwoghe anyị na oyiyi Kraịst ọ bụ ịgbanwe anyị ka anyị bie ndụ nke ime mmụọ ka anyị chesa ihe niile gbasara anụ arụ ihe niile gbasara ọchịchọ nke m kama ọchịchọ nke Chineke na ndụ nke ime mmụọ ga-abụ ihe kwesịrị iwere ọnọdụ n'ime m n'ihi nke ka Chineke ji na-atụ ụkpụrụ inwoghe anyị ime ka anyị nwee onyinyo nke jizọs ka anyị dị n'oyiyi nke jizọs chineke chọrọ iweta mụ na gị n'ọnọdụ nke kraịst ka ọ na-ahụ m dị ka ọ na-ahụ ọkpara ya nke ọhụrụ n'anya ka ọ na-ahụ gị n'ọnọdụ nke kraịst dị ka ndị enwegharịwụrụ ndị na-woro okwu ya ndị nabataworo iso ụzọ ya ige ntị ime ihe ọ chọrọ ka anyị mee nke a bụ atụmatụ nke karịsịrị atụmatụ nke Chineke na-atụrụ onye ọ bụla nke webatara n'ime ụwa ọ bụ gịnị kpatara nke a ji bụrụ atụmatụ karịsịrị atụmatụ nke Chineke anyị pụrụ ime nke ọma na ngalaba niile nke ndụ ma ọ bụrụ na anyị mee nke ọma na ọgụgụ akwụkwọ anyị n'ọlụ nke anyị na-alụ na ọzụzụ ahịa anyị na ihe ọ bụla nke anyị na-eme nke mere ka anyị hụ onwe anyị dị ka ndị zuru oke ma ọ bụrụ na anyị abụghị ndị enweghara n'oyiyi kraịst anyị aghọbeghị ihe ọ bụla enwebeghị mgbanwe n'ime anyị n'ihi na onye ọ bụla nke a na anyị onye na-enweghị oyiyi nke kraịst amalitebeghị njem ọ bụrụ na ọ daba na ị kweghị ka enwogha gị na oyiyi nke kraịst ọ pụtara na ọ bụ oyiyi nke ekwensu maọbụ nke onye iro ka ibu na-agagharị ya mere chineke ji hụ ọ dị mkpa ọ dị na anyị ga-abụ ndị e ka anyị yie jizọs naanị n'ụzọ dị otu a ka anyị ga-esi wee nwee udo bụrụ ndị a ga-anapụta n'ikpeazụ ọ bụ ya kpatara Chineke ji na-ekwu okwu site n'ọnụ Pọl ka e mere ka anyị mata n'akwụkwọ ndị Rom isi asatọ amaokwu nke iri abụọ na itoolu sị na n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka aha aka gịnị ka a na-ekwu okwu ya ebe a gịnị bụ ndị ahụ o buru ụzọ mara osi otu ole buru ụzọ amara m osi otu ole buru ụzọ amara gị ihe anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụ na anyị kwesịrị anyị na Chineke inwekọ ihe ụbọchị niile anyị achịrị akwụkwọ nsọ anyị gaa n'ụlọ ụka anyị alọghachi mgbe izu ọzọ ruru anyị agakwa n'ụlọ ụka lọta bịa chesa akwụkwọ nsọ anyị ọ bụghị nwekọ ihe Chineke na-achọ ka mgbe ọ bụla anyị nọ na-eku ume ka anyị chee ihe gbasara ya ka anyị na ya nwee mmekọ ka anyị na Chineke gakọ njem ọ bụghị gakọ njem nke egbugbere ọnụ ka anyị nwee ngakọ njem mmekọrịta nke dị omimi ọ bụ onye gị na ya na-agakọrịta bụ onye na-amara ọ bụrụ na anyị enweghị ike anyị mechaa ihe dum anyị na-eme n'ụbọchị anyị abịasị Chineke nna anyị anyị abịala n'ụbọchị taa biko gwa anyị okwu anyị si otu ole mee n'ụbọchị taa anyị ọ gara njem n'ụzọ nke gị biko ọ dị ụzọ anyị si mehie mee ka anyị mata gị gee Chineke ntị hụ ntụziaka nke ọ ga-enye gị na njem nke ị gara n'ụbọchị ahụ nke a bụ ụzọ naanị anyị ga-esi bụrụ ndị enwogharịrị ndị atụgharịrị n'oyiyi jizọs lee anya ọ dịghị oge fọrọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị bụrụ ndụ a nke anyị na-ahụ n'ime anyị n'ụbọchị ndị a na-aga na-akpa agwa otu o si masị anyị n'ezie anyị amalitebeghị ọ dịghị olileanya udo agaghị adị ọṅụ agaghị adị n'ime anyị ruekwa mgbe anyị nwere oyiyi nke ahụ nke pụrụ ime ka anyị hụ onwe anyị dị ka ụmụ nke chineke mara na ọ dị ebe anyị na-ekwesịghị ịgarụ ebe ọ bụla anyị bụ ndị anụ arụ na-achị gị onye mụ na ya na-atụgharị uche biko kwee ka okwu ndị a metụ gị n'ahụ ghọta ya ọzọ na ịbụ oyiyi nke kraịst bụ ịkpa agwa otu jizọs na-esi akpa agwa ibi ndụ nke kraịst iche echiche nke kraịst nke a ka chineke na-achọ n'aka mụ na gị abụọ lee anya okwukwu okwu gị kwesịrị ịbụ ikwu okwu ịhazi ihe otu jizọs si na-ahụ ihe na-ekwu okwu na-akpa agwa ka anyị na-atụgharị uche a ana m arịọ ka ikike nke mmụọ nsọ bịa were ọnọdụ n'ime anyị ma duzie anyị ụzọ ka ihe wegara anyị nke ọma onye pụrụ m ihe niile nna anyị onye dị nsọ anya anụwo okwu gị n'ụbọchị taa biko kwee ka okwu ndị a tụgharịa echiche ọjọọ niile n'ime anyị mee ka anyị mata ọdịmkpa ọ dị iyi oyiyi nke kraịst mere anyị nke onye nwe anyị ma napụta anyị n'aha jizọs ka anyị na-arịọ emem ụmụ chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 224, 0706 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo